ndị be anyị ekene m unu ife nji maka ya bịa bu bụ gbasalụ agwụ maka ọ na-abụ ekwube na malu mmadụ ihe ndị be anyị na-eche bụ na agwụ bụ ajọ ife na agwụ abụla ezigbote ife na agwụ bụ ajọ mmụọ mana agwụ abụla ajọ ife agwụ bụ ezigbote ife agwụ is divine ọ chineke debele ya otu o si debe ya bụ ka ndị one si ebi ndụ na igbo anyị nke anyị ji bụrụ ndị igbo ka anyị ji wee nwee agwụ andị ka anyị nwere nya bụ agwụ agwụ nwere mmụọ ọ bụ nwee ife na-esi ya andị ị na-anya o nwere onye ya bụ asị gị na agwụ mara ya asị gị na-agwụ igbu mmadụ mara ya ma ọ na-agwụ ịgwọ ọgwụ ego mara ya ma ọ na-agwụ ibi ajọ ndụ ya kama sị gị na-agwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ mara ọnya asa ọmụma na-agwụ ịzọ ndụ mara ọnya na ọnya na agwụ na-enye ya nsogbu bụ agwụ ị na-azọ ndụ agwụ ị na-agba aka agwụ ị na-azọ ndụ n'ụdị abụ n'ụdị mgbọrọgwụ enwere e, ihe ka nkụ na-azọ ndụ n'ala Igbo ụfọdụ n'ime anyị na-amalọ enwere ndị agwụ ụzọ na-abụ na-ama agwụ ikwu nne na agwụ ikwu nna mụnwa n'ebe a bụ Ifeanyị Chukwu ihe marụ mbụ agwụ ikwu nne na agwụ ikwu nna andị na-eme anyị fụ na sinsi njikwu okwu na platfọm a bụ bụ ilu akwụkwọ onwere onye enwere mgbe inunugo nụ na nna akwu ajọ okwu gbasalụ onye ọbụla kama aji m agwụ nke malụ mụ were eme gịnị na-akụzi nnukwute ife na ala igbo ọ bụrụ na agwụ maa gị ife ị ga-eme bụ etizina na ife malụ gị baa ji ife ife ị ga-ajụdebe bụ kedu agwụ nke malụ m kedu okpukpe oku chineke si na-agwa wee kpọọ m maka na onye ọbụla bụ nwa nwa ọdịnala bụ onye igbo ga-azaliri oku ya ọ bụrụ na ịzara oku gị agwa ama gị ga-alapụzi ezigbote onyinye ahụ anyị nyelụ gị pịaba gị ịtarị ma ị bịazie oku ahụ akpọrọ gị bụ na ha alapụ gị mana onwe ya agba ọnụ na asị na agwụ mara onye ọsị anwakwana na tinye aka na agwụ a anwakwana anwa tinye aka na ihe a gwalụ gị na aja ife ị ga na ebe a na-asị gị etinye n'aka na ya fa akụwa gị ngwụlọ frọnakụ gị ngwụlọ tupu ị mara ya na-eme iburugo e ya nwụrụ anwụ kedụ maka ihe m ji ekwu nya bụ okwu ihe nji ekwunye bụ okwu ka ị mara na mụ nwa na onwe m bụ Ifeanyị Chukwu agwụ malụ ihe malụ mụ na ọnatalụchi mụ bụ agwụ afa afa ka Chineke nyere m bụrụ onyinye mana ọ bụrụ sofu onyinye ka Chineke na-enye onye bịara ụwa enwere ihe ndị oyibo na-akpọ multifarious talent onyinye dị iche iche e nwere ndị agwụ ya abụ ha maa ha na-azọ ndụ nwee onyinye ịgụ egwu nwa onye agwụ ya abụ ọmagodu na ọ na-azọ ndụ enwekwa onyinye ime biznes ọ dị n'ụdị na ụdị mana onye ọbụla agwụ malụ ga-alụrịrị agwụ mana ụfọdụ amalụ ọnya mere o ji enye ụfọdụ nsogbu e nwere ezinụlọ tata bụ na ife na-enyefa nsogbu bụ agwụ fejelụ dozie ihe ha mebiri na be nnafa o wee tinye fa na ọgba mee na ife a na-emezi na ezinụlọ tata ada agazi aga ife ọbụla etinye aka na ya ọyasa ya ihe ọbụla etinye aka na ya ọyasa ya ọ bụrụ na o nwere famili ya bịpụta ọ bụrụ na ofu onye akpọrọ oku achọrọ izu okwu akpọrọ ya ọ chọrọ ije mee ihe agwụ dị na be nna ya ọgba nkịtị detin wee na-ebugharịzi ezinụlọ niile na-ata onye ọbụla afụfụ mana ife ofu onye kwesị ije mee ife dị na ya o jidezie ezinụlọ niile na-ebu ezinụlọ niile aka ka ife nji maka ekwu okwu a anyị kwubee na gboo ihe gbasara ala igbo abụrụ ihe ụmụaka igbo bụ mmụọ na ọ bụ na ị ga-aghọta ọ bụrụ na asị na agwụ ma gị na babe nna gị jee jụọ ese ọfụma ka ị mara agwụ ma gị malụ ka agwụ asị si ma gị mara ife a ga-eme gbasara anya bụ agwụ maka na ọbụla aja ife ọ nnukwute ngọzi o nwere ezinụlọ ga-asị gị na afa ji elụsịa agwụ gbasara ezinụlọ fa ezinụlọ ghara izuo iju oyi e e ala inwe ezigbote ife bataba na ezinụlọ afọ jụọ ese ọfụma onye ọbụla kwuru ya ịma na asị dị ya na fa emetala ife fa kwesịrị ime maka na tupu ị lụọ agwụ ị ga-ebu ụzọ jụọ ese ka ị na-aga akpụ alụ na ezinụlọ unu maka ihe emebiri emebi maka na o nwere ezinụlọ nnukwute ife mebiri ebe a na-egosi ntụziaka na a ga-ebu ụzọ kpụọ alụ tupu ebido ihe ọbụla bụ ọlụ ọdịnala ị ga-ebu ụzọ lụ na ezinụlọ unu mana ọnwụlọ onye na-ekwu maka ya onye ọbụla ebu ụzọ lụọla agwụ oge ejirila ọfọ a ga-enye ya ihe dị ka ọfọ osisi a gosi na ọ bụrụgo onye isi nchụaja na ezinụlọ afọ ọfọ ka ọ ga-eji wee na-aga na-alụ ọlụ ndị mgbe ọbụla alụlụ gị agwụ nye gị ọfọ ọnwụlọ mgbe ya bụ ndị ichie lụrụ gị agwụ maka onye ichie ga-alụlụ gị agwụ onye ichie lụrụ gị agwụ n'obodo nna gị onwere mgbe ya bụ onye gị ọfọ sị gị ee na ọfa nyelụ gị na ọka iwe na-egbu mmadụ wee na-eme aja ife ọ ga-agwa gị sị gị na ọfa na-enye gị bụ ọfa ị ga-eji na-azọ ndụ ewekwana ya mee aja ife maka na ọ ga-anachitekwa azụ maka na ife onye metalụ ka nsigwo n'isi mbụ ga-eso gị so enye gị ọfọ na alụlụ gị agwụ ife ọfa ga na-alụ ụlụ gị bụ ihe ọma na abụla ife ọjọọ iwere ya lụọ ife ọjọọ n'ọdịnihu ọ ga-anachite gị azụ and mgbe ife mara ya na-eme onwe ike ọba na ụmụ gị nyebe ụmụ gị nsogbu so n'ikpeazụ ịnụ na-ekwu agwụ agwụ is divine agwụ bụ nnukwute ngọzi si n'aka chineke bịa ọbụla aja ife kunu yara ị na-akpọtọzi ya ihe onye na-amalụ ya jụọ ese ọfụma ka eme gịnị ka akụzieli ya ife ọ na-amalụ ka ọ malụ ya maka na akụzielu gị malụ ịmalụ ebe nsogbu gị si abịa malụ ka ị ga-esi mee gịnị ife na-emebi emebi n'ezinụlọ ọgwụsị aka ọ na anọ n'ụmụ ụmụnne m daalụ nnukwu nne m ntị chetakwa na ezigbote afa m bụ Okafọ ifeanyi Chukwu Chukwu gozielu m unu